Congress of Igbo Leaders, UK, at the 2019 Igbo Festival of Arts and Culture held in Edmonton, London called on the Igbo World Round to be ready at all times to confront the challenges militating against civilization and their survival in the 21st century. The call made by the coordinator of the group, Mr. Obi Okoli, at the seventh edition of the festival was to rekindle in the Igbo the essence of upholding the tenets of their culture. I am bụ maazị obi Okoli, coordinator congress of igbo leaders um, ndị igbo biko ana m ekene ụnụ ụnụ afụgo ihe na-eme ebe a ndị igbo niile nọ na united kingdom gbakọrọ taata ka anyị mee emume anyị na-akpọ igbo festival of arts and culture igosi ụwa niile omenala igbo nka igbo ihe niile anyị ji bụrụ igbo um, eji m n'aka na unu na-ene n'anya ụnụ na-afụ eji nji na-eji ebe a um, jisi na ike um, anyị gafe ebido egwu ụnụ ga-afụ ihe anyị ji wee kwado tata ndewo The event, which had about seven traditional rulers and about 110 cultural groups and organizations from Nigeria and parts of the world in attendance, was an avenue to unite and appraise the capabilities of the Igbo globally.

The traditional rulers present at the occasion were His Royal Highness Eze Ibenye Ubala, His Royal Highness Igwe Okeke Udodimma III of Amaopala Town, and Igwe Godwin Ezekunle Obunanka, both from Anambra. onye na-ekenye bụ His Royal Highness Igwe si Okeke Udodimma III of Amaopala in Orumba North, local government area of Anambra State. Ife m bịara bụ ndị Igbo niile bi na eh, UK, that United Kingdom, na-eme Igbo Day. Igbo Day aba na-eme and na ezigbote ife nyere m obi aṅụrị na Nafabi in diaspora, that Nafabi na London. eru ya wee nwee ike nleta na faga na-echeta obodo Fasi wee bịa na ya na-eme omenala obodo Fasi wee bịa so ọ ife obi aṅụrị ma ọ bụ tumi mwa eh, bụ Israel Highness Igwe Godwin Ogochukwu Ezelo Eze Kunyeze Abiston obu na nka nọ na nke igwe dị na nka niile nọ n'oru mba na Anambra steeti ọ igwe nnekwu igwe na nka obi dị m ụtọ na ndụ CIL Congress of Igbo mgbe na-eme tata ka ọ na enwere Igbo Festival of Art and Culture ebe a na-egosi ole ndị Igbo na-eme ma emume omenala baanyị ma otu ndị be anyị si eme ka nwanne fụrịta nwanne m wee na-eme ka esi eme ọya wibe a na-eme n'ụbọchị ka ya bụ ndị Igbo gasị si ma ala Igbo ma obodo a ebe niile ebe ịbịa nọnyere fa wee egochikwa ụmụaka anyị ife a na-akpọ omenala Others include Igwe Ejiofor of Oya Kingdom, Igwe Ezeogu the Fifth of Okporo Kingdom, Imo. His Highness Eze Charles Okosisi from Abia State, and His Royal Majesty Igwe Unwagu Obatobionogidi, who represented Igwe Ogidi in Anambra. Igwe His Igwe Sisi Ejiofor Igwe Biafra mụa bụ ọma Ojukwu Igwe ndị ohi Ngamikpo the fort ndị Igbo wepụtara onwe ha igosi na Chukwu gọziri ha na na ka anyị na anyị ga-ebi

na Naịjirịa mana amasị na London woo second home m maka agụmakwụkwọ na London School of Economics mgbe m mere lọ law school from Anna Nigeria practice wezie law banye politics retire as secretary to my state government ezebechie eze ndị Igbo nọkwara na London mere invitation si mba ha nọrọ fa ife a na na-ekele Royal Majesty Igwe CIC Nwangu ọgbata obi na ogidi ụgbara ide mmiri eze ndị Igbo na Holland obiọma jụ m maka ana m represent Igwe Ogidi esi m US very small maka ife a na-eme from the outside I'm so happy ife be able. ebe agbakọta ọnụ wee Mayors in UK of Igbo descent, among whom are Victoria Obaze, Kate Anolwe, and Anna Mbachu, as well as representative of the Nigerian High Commission, and many community leaders from across Europe.

na some of us and also face the culture eh? we need to support it we need to continue to do it we will other hand we, um, we have to take our culture to the domain of the western world we should not allow them to crush it but rather we should allow them to celebrate us we are celebrating each other thank you very much. I'm Councillor Victoria, Mayor of Tower Hamlets. Ụbọchị taa onye festival ndị Igbo, you know, IFAC. n'ezie obi dị m ụtọ nnọọ hụkwa igwere mmadụ juru ebe a o gosi na the team na it's really really all the well organized ọ ga-abara ndị Igbo uru maka na anyị na-ere ezi awareness anyị ihe gbasara ndị Igbo ka e, ndị ụwa niile wee mara na ndị Igbo nọkwa na UK ndị be anyị ekene m ụnụ afọ m bụ Chief Dr. Mrs. Kate Anolue abụ m onye na nka bilikwa na Enfield ebe eh, anụnwa mụwa bụ the mayor of Enfield and uh, ka second time nna bụ mayor and ọ uh, na-enye m obi aṅụrịrị nne na ememe a na-eme tata na a na-eme ya na bọrọ m so adị m obi m polina polina daalụ ihe nwere ike ikwu ala enwe nwanne nọ n'ebe a na-achọ ebe ụlọ nọ ekwenye gị na nke ahụ ọtọ bụ ụmụazị adịghị esi azụ ụmụ ndị Igbo yi na-anya chi a biko easy to parents to build their child than to repair men. So onye ọbụla anyị chọọ omenala anyị dị were ọcha ihe ha zụọ anyị zụọ ụmụ anyị udo ga-adị. Ewo ndewo nwoke ọma n'ụlọ na di ya ana m ekele unu nke ọma ndewo aha m bụ Eziada Ngozi Wins um, ụbọchị taa ihe a na-eme bụ Congress of Igbo leaders were organized Igbo Festival Arts and Culture. Ya bụ omenala Igbo all the whole communities niile ma ndị klọb onye ọbụla were ụkwụ chim na Lee Valley ya bụ ịbịa mee gịnị idisplay our cultural heritage. Um, ọ bụ eziokwu abụ m onye isi nchịkọta ụmụ nwanyị nwanne Social Club of Nigeria International ka a na-akpọ Igbo Women Association Worldwide ya na ebe niile dị iche iche ịbịa na UK e ebe headquarters anyị nọ Idigba ịbịa na Nigeria anyị nwere chapter bia ịbịa na US anyị nwere chapter ịbịa na Canada anyị nwere chapter ịbịa na Europe ya bụ Germany and eh, Finland na Italy anyị nwere chapter ị na-anya na ntị na egwu Ugo Nwanne Social Club of Nigeria International, Igbo Women Association Worldwide. Part of uh, ihe nke anyị na-erepresent gịnị uphold the culture and tradition of Igbo land. Imekwe gịnị ụmụ nwaanyị Igbo anyị iji wee mee gịnị iji wee na-emekwe ngala ihe ji wee mara ha ya wụ gịnị iruwe isi na ezinụlọ na ụkpụrụ di ha na ịbụkwa gịnị ezigbo nne na to the community at large. uru gịnị ka ị chere ọgbakọ a ga-abara ụmụ Igbo niile ndị na-ege gị ntị ugbu a uru ọgbakọ a ga-arụso bụ na ụmụ anyị anyị mụrụ n'obodo oyibo na diaspora ka ha hapụ ichefu gịnị rutupa na ọ dị ezigbote mkpa maka na a na-eme agha obodo mba ọzọ echefu omenala anyị omenala ndị dịrị ndị maka anyị dịrị anyị mana na chọrọ anyị na na ka ha ihe dị otu a na nke bụ nwanne Social Club of Nigeria International na ndị nne ha ha ntị ha hibere ya na ọ bụ gịnị iji wee awari iji wee nyere gịnị ụmụ anyị aka ka ha hapụ iche ha Mayors in UK of Igbo descent and other important dignitaries also spoke on the significance of the annual festival. ụbọchị ndị igbo ji apụta wee showcase our culture ifu ha na ụmụaka na-enwe aṅụrị igbo amakakwanụ eh? ọ ga-adịkwa na etu a n'afọ ọzọ na-abịa abịa ngwa daalụ ụbọchị taa abịago n'ọgbọ ịbịa ọha na eze igbo niile zuru ezu mba niile dị iche iche bụ ukwu na ibe bụ ndị isi bụ ndị nze bụ ndị ọzọ ụbọchị taa bụ ụbọchị akara aka nke ụmụ igbo na united kingdom na-agbakọnata ọnụ iji wee si onwe anyị anyị bụ ihe anyị bụ igbo amata ewu nwaanyị ọma nne m igbo bụ igbo igbo bụ igbo ihe niile eji wee gbakọta n'ọnụ bụ anyị kwamamiri ọnụ ọgbọ igbo anyị nọkọnata ọnụ anyị eme ihe dịka ụmụnne ka ndị hụrụ onwe ha n'anya mee ihe dịka ụmụ igbo n'agbanyeghị na anyị nọ na mkpa anyị ka bụ ebe anyị si ala igbo ala ọma ala agọziri agọzi ụmụazị ụmụazị akpọrọ na-agawa onwe ihe na-eme Ida, prestigious Adananka in diaspora. A na-etu m Anyị ma na tata bụ ụbọchị a na-eme a lot of activities, cultural activities. Ụmụ anyị na anyị nwa na ndị na nka na eze anyị ọ bụ na nka His Royal Highness Godwin eze ilo ọ nwanne m nwoke ọ bịakwara anyị o wee sị ka anyị kpọpụta ndị be anyị niile ka anyị wee gosi ka anyị si emekọ ife ọnụ ịna-ekele Lady Chioma Otu Nwada the president of United Ụmụada International UK and Ireland chapter ọ ga-agbara ha ha ga-ama dat na anyị nwere omenala omenala Igbo ịsụ akwa yiri nkala gbaa egwu were ịchafụ mee egwu uru ihe ụmụ anyị ga-amụta n'ụbọchị nke taa ndewo nwaanyị ọma ndewo Princess Stella Ochi Igbo Cultural Day called it uh, Igbo um, Festival you know IFAN we do it once every year this time of the year to showcase all Igbo uh, cultures Ogochi now the united and that we remember our culture I ma na-echeta ebe esi bịa Every year we showcase various communities and our various um, masquerades and dances.